BuzzFeed kọwara Flournoy dịka onye edemede mba a na-eto eto na n'Amerịka, na-ekwu maka ọtụtụ onyinye na nsọpụrụ ya na ahịa siri ike nke Turner House dịka Buscán si kwuo, nke na-agbaso ihe dịka pasentị iri asaa nke ahịa akwụkwọ U.S. Akwụkwọ ya ereela ihe karịrị puku na mpempe akwụkwọ. na mkpuchi siri ike ka ọ dị na Eprel, ihe ọbụla karịa puku iri ka a na-ewere dị elu maka akụkọ ifo.